somebody. isi dị mma ịdị ebube ewo Chineke m ịdị mma e ịdị ukwuu ebube gị juru eluigwe n'ụwa leka isi dị mma ịdị ebube ewo ewo ewo Chineke m ịdị mma e ịdị ukwuu ebube gị juru eluigwe n'ụwa

isi dị iwe ebube onye ọla ebube onye ọla ebube onye ọla ebube ndewo onye ọla ebube onye ọla ebube onye ọla ebube onye ọla ebube pas Jesus. Oh, Ekwuti ya ekwuti ya eze jizọs eze jizọs